AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị ka ihe gara gị nke ọma anyị abịala ọzọ n'ụbọchị taa ịchịkọ isiokwu ahụ nke anyị malitere n'ụbọchị gara aga anyị kpọrọ isiokwu anyị n'ụbọchị taa were onwe gị dị ka onwe gị were onwe gị dị ka ịhụrụ onwe gị ihe a na-ekwu okwu ya n'ọnọdụ dị ka nke a bụ ka onwe gị ju gị afọ ọ dịghị mgbe ọ ghọrọ Chineke aghọm ike gị gwa onwe gị nke bụ eziokwu ka m gwa onwe m nke bụ eziokwu ka m kwenye n'ihe m hụrụ n'ime m ọ dịghị mgbe m kwesịrị izu oke tutu m nwee ike bie ndụ m otu Chineke si haziere m ya n'ụwa a ebe nramahụ dị bụ nkwere n'onwe m ihe Chineke mere n'ime m o juru m afọ ọ bụrụ na mmadụ niile ọ bụla na-eme nke ọma n'agbanyeghị erughị eru onye ọ bụla n'ụzọ o si hụ ya ọ pụtara na apụrụ m ime nke ọma n'ihi na nle onwe m anya ahụrụ m na ihe niile nke m kwesịrị iji dị ndụ n'ụwa a bụ nke m hụworo n'ime m ma ọ bụrụ na m wepụ ihe ahụ nke kpuchiri iru m ma ọ bụrụ na m wepụ ihe ahụ nke na-eme ka m hụ ihe n'ụzọ na-ekwesịghị ịhụ ihe ọ dịghị ihe ọ bụla m nwere ike ịbụ n'ụwa karịakwa mụ onwe m gị onye mụ na ya na-atụgharị uche mgbe m na-ekweghị ka m hụ onwe m dị ka m kwesịrị ịhụ onwe m ọ bụ ya bụ ihe na-akpata ekwenyeghị na onwe m n'ihi na ahụbeghị m onwe m n'ọnọdụ nke m pụrụ ịhụ onwe m ma ghọta ihe m bụ ma ọ bụrụ na m nọgide n'ịchọ otu m ga-esi ihe onye nke a ihe onye nke ọzọ apụghị m ịhụ ihe ọ bụla dị mma na ndụ nke m na-ebi ezi enyi m ndị Igbo na-atụ ilu ha sị onye nọrọ ebe ọ nọ ebe ọ nọghị a na-agụ ya nke a bụ ihe mere eme gịnị kpatara anyị ji na-atụ ilu a mgbe ị ga-ahụ onye dị otu a ga-eche na ihe na-agara ya nke ọma eleghị anya o nwere ụgbọala eleghị anya ọrụ ọnụụlọ ọrụ chie ebe niile eleghị anya ụba si ebe a ya esi ebe a anya si onye a ihe na-agara ya nke ọma ọ bụrụ na m gara ihe onye a eleghị anya mgbe ị bịara ruo nso hụ ihe dị na ndụ onye dị otu a chọpụta m onye a n'agbanyeghị ihe ndị a niile o nwere obi ụtọ ọ chọtawo udo nke obi obi o ruru ya ala onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa biko aghọghịla m onye a m ji maka ya na-adọgbu onwe m n'ọlụ otu m ga-esi wee yie ya onye ahụ ị mara na ma o nwere obi ụtọ ị mara na ma onye dị otu a ma ọ bụ ọnụ oke ụzụ obi amapụ ya ma mụ na onwe m echeghị m na ọ dị ihe nwere ike igbochi m ihi ụra abalị m were onwe m nyefee n'aka Chineke mee ehi ụra abalị ya mere mgbe ị na-ele onwe gị anya sị na ọ bụ ihe dị otu a kpatara gị emeghị nke ọma ọ bụrụ na a gaara mee gị dị ka onye a onye ahụ nwere nramahụ ilechaa nramahụ ya anya ị ga-ebuli ya ime ka ị matasị n'ezie na tutu Chineke akpụọ gị ọ dị ihe o bu n'obi kpụọ gị ọ kpụrụ gị n'ọnọdụ nke gị na ya ga-enwe ike mekọọ ihe cheta n'ụbọchị gara aga emere m ka anyị matasị ọ bụrụ na ị chọọ ihe ọ bụla n'aka Chineke na ọ dị ihe mmadụ na-eme masịrị gị ọ bụghị iji anya ụfụ na-achọ ihe ahụ ọ masịrị mkpụrụ obi gị ihe m kwesịrị ime bụ isi Chineke lekwa ndụ dị otu a ndụ dị otu a dị m mma achọrọ m ka m dị otu a mgbe ị kpọbatara Chineke n'ime ya gị onye mụ na ya na-atụgharị uche kpatara m ji na-eme ka ọ bụrụ ihe doro anyị anya n'ụbọchị ndị a na onye ọ bụla kwesịrị ịbịaru Chineke nso ịbịaruo Chineke nso gị na ya na-atụgharị ihe ọ bụla nke ị ga-eme ihe ọ bụla nke na-akpa mkpụrụ obi gị chineke pụrụ imeghe anya gị gaa mata ọnọdụ onye a nke chọrọ iyi nọ na ya mara ma ọ bụ ihe kwesịrị gị ma ọ bụ ọ dịghị ọ bụrụ na chineke meghee anya anyị ọ dị ihe ụfọdụ anyị ga-ahụ anyị agba ọsọ ya mere n'ụbọchị taa nwee ojuju afọ gị n'ihe chineke meworo ka ị bụrụ ile anya n'akwụkwọ nsọ ị ga-ahụ ọtụtụ ndị elere anya na ọ dịghị mmadụ ha bụ mmadụ dị ka jabez ma mgbe ị ghọtara na ọ dị nramahụ dị n'ime ndụ gị bekue chineke akwa si ya gbanwee ọnọdụ m ile anya jekọb a bụ onye a na-akpọ isrel bụ ọkpara nke abụọ isak ọ dị mgbe chineke na jekọb megidere ihe chineke agbanwee aha jekọb kpọọ ya isrel ọ dị ihe ahụ ị chọghị na ndụ gị kpọkuo chineke si ya gbanwee ya na ndụ gị mgbe o mepere anya gị ị ga-ahụ n'ezie ma e ịgbanwe ya ma ọ bụ ọ dịghị ya mere n'ụbọchị taa ka anyị na-achịkọta isiokwu a John Mason na-ekwu okwu ya sị ọ bụrụ na ị na-achọsi ike ịbụ onye dị otu a ihe na-achọ ịbụ bụ onye ahụ nke abụọ ọ bụghị nke mbụ ekwela ka ị bụrụ okoro nye onwe gị n'ụwa nke Chineke webataworo gị ọ dị mkpa ka ịghọta ihe ịbụ mara ihe Chineke ji wee kee gị nwekwana ike soo ụkpụrụ nke Chineke nweta ihe ahụ bụ ọdịnihu nke Chineke kwadobere nye gị nke a naanị bụ ihe ga-eme ka ị bụrụ onye na-eme nke ọma ka ị bụrụ onye a ga-ahụ ma kwanyekwara ugwu ya gaziere gị guzozie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga-eme ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie ya ụzọ gị niile mara ya worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called His son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. for anyị tụkwasị n'ime kraịst site na kraịst ga-emere anyị mkpa anyị niile n'ime ụwa anyị nọ n'ime ya unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka udo na amara Chineke nọnyere unu n'aha Jizọs amen ejima ahụ onye nwanyị jizọs kraịst na-anabata ka ha abụ ụmụ chineke niile ndị gbakọrọ ọnụ ige okwu nke onye nwanyị n'ụbọchị dị taa jisi ike mee ka ihe niile na-akpata ụzụ na nleghara anya dị anya n'ebe nọ ihe anyị ji mere isiokwu n'oge dị ka nke abụọ inye aka si n'elu abịa inye aka si n'elu abịa ka anyị hụdata isi onye nwe anyị anyị na-arịọ enyemaka gị ka ị nyere anyị aka ka anyị mụta ihe anyị kwesịrị ime n'aha jizọs bụ onye nwe anyị amen n'akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze isi iri na anọ na amaokwu isi iri na anọ bụ ebe akụkọ anyị ji eme ihe nọ mana ị gaa n'akwụkwọ abụ ọma otu narị iri abụọ n'otu 121 na vaasị nke mbụ ya ọ sị m ga-eweli anya m abụọ lee ugwu niile ebee ka inye aka m ga-esi bịa inye aka m ga-esi n'aka Jehova bịa onye meworo eluigwe n'ụwa David kọtara ka ọma mgbe mba niile na-agba aghara na-atụkwasị ugwu na-atụkwasị chi niile dị iche iche obi david tụkwasịrị chineke naanị obi n'ime ntụkwasị obi anya chineke ya enwe ojuju afọ n'ime ihe chineke pụrụ imere ya ngwa ṅaa ntị nwa chineke onye nwe anyị kwadobere inyere gị aka n'ime ọnọdụ ọbụla na nhụju anya nke naanị gị onwe gị na-agabiga si n'oge ruo n'oge n'oge ọbụla na mgbe ọbụla asa mgbe otu n'ime eze n'ọra n'obodo israel na Juda nna ya bụrụ Abija onye fere arụsị fee arụsị ka ọma ka ọma n'ụzọ ọjọọ asa abịaru kọta na ahụhụ nke israel na-ahụ bụ n'ihi ọnọdụ nke nna ya kpatara site n'ikpere arụsị ya amalite n'ịkwatụsi ebe niile e wusiri ike ka a na-ekpere arụsị ya kpọghachi agụgụ iwu nke onye nwe anyị ya kpọghachi ndị ozi nke chineke n'ihi na nna ya wezugara ịgụ iwu wezụga ozi nke ndị ozi wezụga ikpere chineke weta ikpere arụsị ọ bụrụ na ị na-achọ enyemaka si n'elu ị ga-amalitekwa n'ụzọ dị mma malite n'ịchọpụta ihe ndị gara aga ree ndị nna nna gị mere ndị gị onwe gị hụtara sị na ịdị mma na izu oke adịghị n'ime ha ngwa ṅaa ntị asa mgbe o mesịrị ihe ndị a obodo juda abịa daa ka ọma ihe a na-agara ha ka ọma mana otu eze a na-akpọ zera onye etiopia ebilie chịrị ndị agha n'olu bekee 1 million 300 Asa achịrị only 580 all of them bụ ndị agha 80,000 ịbịala anya nọmba zera na ndị agha ya karịrị akarị mana mgbe Asa ji lede anya hụ na ndị a ji aga agha adịghị ọtụtụ ya gbakwuje Chineke na okwu nke iri na abụọ kpee ekpere dị ike si Chineke na ọ dịghị ihe ọ bụghị inyere aka ịnapụta juda n'aka zera ya ekpechi ekpere a rịọ amara nwanne m makwa ihe mere chineke sitere n'eluigwe tinye ndị etiopia ihe otiti juda anakọta ha ihe niile ha jiri bịa ịlụso ha agha taa ọ dị ndị biliri megide eluigwe tisasịa ha ka ị na-arịọ enyemaka ka ị rịọta bụ enyemaka nke si n'elu abịa chineke bụ onye inye aka na onye inye aka na mgbe mkpa site na enyemaka ya a na-ahụta ndụ ọhụụ a na-ahụta ahụike a na-ahụta nnwere onwe a na-ahụta izu oke si n'ọnọdụ niile dị iche iche ana m arịọ chineke ebube na chineke amara ka e site n'ịma mma ya wetara gị mmeri n'ọnọdụ ọbụla nke ị hụtara onwe gị ndị na-agụ bụ sị onye inye aka onye inye aka sọ gị bụ onye inye aka onye inye aka jizọs yo bai ị kwesịrị ime taa onye nwanyị bụrụ onye inye aka gị bụrụ ebe mgbaba gị mgbe gị onwe gị hụtara onwe gị n'ọnọdụ na-adịghị mma n'ọnọdụ na-ezughị oke inye aka na-esi n'elu abịa david kpọkụrụ chineke inye aka esi n'elu bịa hega mgbe ọ dị ka nwa ya anwụọla ọ kpọkụrụ chineke inye aka siri n'elu bịa ha na mgbe ọ dị ka ụwa agwụla ọ kpọkụrụ chineke inye aka siri n'elu bịa zekaraya ma ọ kpọkụrụ chineke inye aka siri n'elu bịakwuta ya na elizabeth nwanyị ya nwanne m mgbe jehoshefat kpọkụrụ chineke inye aka siri n'elu bịa onye nwe anyị aga tisasịa ndị agha obodo atọ ndị bịara imegide juda n'oge jehoshefat n'oge sinakerub na hezekaya inye aka siri n'elu bịa onye si gị na inye aka a na-esi n'elu abịa onye nwe anyị mepere hega ụzọ mee olulu mmiri adị mgbe ebraham ji isak gị chụọ àja esiri n'elu zitere ya inye aka nwa chineke n'ụbọchị dị taa ana m arịọ na inye aka ga-esi n'elu abịaraghị n'ọnọdụ niile ndị na-agabiga n'ọnọdụ niile ndị gbara gị gburugburu ị ga-enwetarịrị enyemaka n'aha jizọs n'anyị nyere anyị aka na mbụ anyị na-ele gị chedo anyị n'oke ifufe nọ ngwa ume anya n'ime ezinụlọ unu chineke azụ unu kpọghachi ikpere chineke unu ịgụ akwụkwọ nsọ azụ unu kpọghachi ịgụ akwụkwọ nsọ unu gbakụtara ije ozi ke ndị ozi n'etiti unu unu kpọghachi ya azụ ọ ga-adịrị unu na mma onye nwe anyị imeela ana m arịọ n'ụbọchị dị taa ka izigara ndị gị enyemaka n'otu n'otu n'agbanyeghị ọnọdụ ndị ha na-ahụta onwe ha n'ime ya na inye aka nke si n'elu ga-abịakwasị ha ka ọ dịwo otu a n'aha jizọs kraịst bụ onye nwanyị m ga-eweli anya ma bụ ala ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa m ga-eweli anya m ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa inye aka m ga-esi n'aka Jehova bịa inye aka m ga-esi n'aka jehova bịa amen inye aka anyị ga-esi n'aka jehova bịa ka anyị tụkwasị chineke obi ka anyị gbalịa tụkwasị chineke obi ọ ga-emezuru anyị mkpa anyị niile imela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ grant emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke na-eduzi gị ka chineke na-agọzi gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen nwa chineke ọma na-ege ntị chekuta na ị nwere ike kụrụ na ekwentị na 07063637224 07063637224 Ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot ezinwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka mara Chineke bara anyị niile ụba n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo